Nene ya, lekwa onye na-achọ gị. Bịa nwoke nne ka eh? ị chọrọ bịa nga. Ewele iwe. Esoro ya azaza oge ị na-ala. Si ka m na-amatakwanụ bụ unu. Fụkwanụ hmm. ndị be gị na nne na nna gị. Ewele iwe biko, amanyekwa Chineke n'ofu ụbọchị ka ị e bụrụ nwunye m. Akwa gwa gị shachi ahụ mmehụ ọzọ. Mgbachi eh? Ngwachi nke akwụgbu. Taa afọ, Echaa na-enwe m enye mmakpa ọrụ ntị ebe a. Onye na-eme gị n'isi? Ọwụghị niile como acha que ela tem da mulher? ya. niile na na edo. na ma ike na Maka na ihe niile na-ebuka n'ụwa ọ bụrụ ọla edo. nne ọ maka ebe dị otu a ka o ji wụrụ m na-akpọ gị ị chọghị ịza m enwere eme gị enwere eme gị ọ dị na nwoke mgbaga gị mana ị nọhụrụ m ụzọ ya chụarị m efu ụgbọala ya si mba mba mba mba ọ nịnya nne ka m na-eji m kwụgwọ nna ọgịwa <laughs> nna ka m nye gị nde naira ise ka ị hapụrụ nwata nwaanyị ọma ọ maka ndị ji ego maka ndị dị ka gị zize ekele gị ịwa ọkwa gị a n'ihe ọgụ n'isi ọkụ ya ugboro ndị ka nna gwa gị na gị rapụrụ anyị ada anyị nwaanyị aka ọ sịkwa na ọ ga-eje kpata ndị uwe ojii kpụrụ gị kpochie ọ kpochikwa gị aka ma adịrọ zikwa ebe a kịta pụọ ama m na ị hụrụ nwata a n'anya nke ukwuu mana enwe ofu ihe pụrụ iche m chọrọ ka ị mere m hmm. ee eh, eleghị chọrọ ka m mena gị hmm, ugbu a ka ị bịa achọrọ m ka m soro ọwụrụ ofu ọyị nwoke hmm? eh. <laughs> o oh, ịchọ ịgwa m ugbu ushi ma hụ wọsa enyi nwoke awụ ekwa mba ọ nwụghị m kwuru ihe m chọrọ ime ka ị mara wụ ị ga-akwado nwe ọfụma maka echi ọ wụrụ na nwata nwokorobịa gị. ị nwebeghị nọkwa na-aratụ ihe ọnụnụ <laughs> chere o ị chọrọ chi mme ugbugbu ngwọsa enyi nwoke emeka awụọ mba o ihe m na-ekwu ihe m na-eme nna ka ịkọwara ya ọfụma wụ m ga-akwụdosi ike n'ebe ị nọ ma mmiri ọ na-ezo ma m nwụọ na-amụ m enye ezigbo ego eji m ego mma agbanwe ndụ gị ọfụma mma agbanwe ndụ ya dị mma ị mara ihe mere njije kwụsị ihe mere gị ugbu, eh? emeka shi m ga dekelaha gị chọrọ ikpu ntị ugbu ka m bịa bịa ma achị enwe eju ka nikishigonụ afta ejiokwu niile e akpịhụ na mma ole hụrụ m kwụsị m ejiokwu chineke na n'eluigwe oge mere m agịghara gbagbu gị nga anụ m akpọbịa nke ọrụgo ọrụ ebe eji arụ ụyọ ochelu ya ụda ọ gịnị bụ afọ Emeka ọ nọ n'ime ụlọ ihe mberede ụmụ ya ihe mberede hmm. ewuchi m biko achọrọ m ịhụ ya ị ga-echere enweghị eh, na-adị ka dibịa bekee pụta Chineke na biko o merụrụ ahụ mba mba ewuchi m a ga-ebuga obodo oyibo ebe a ga-alụ ya ọrụ n'ọgbọ ya ama lụ nwa ya n'ụlọ ọgwụ chimu chineke na eluduru enwe eke ọnụnụ eluduru enwe eke ọ ga-eli unu nnukwu ego o nwekwa ike olu otere iri na anọ elebe ngịcha hụdụrụ ego rịba enwe ego mma Ihe maka ndị bịa? Ụmụnne na nna ọ m bụ onye nwere ndụ. Anyị nwere ike nweta enyemaka enyemaka site n'ụlọ ndị mgbasa ozi. Thank you. 来一个，一杯一杯的。 ọ bụrụ na ị kwere n'ihe m kwuru aga m eji gị ezigbo ego gị bụ gị gboo mkpa gị were mere ihe sọrọ gị na oke biko chọọma nyewe ya ọgwụ ya fụrụ aga bụ ga eziokwu biko biko ahụ edenye gị ego bụla ị chọrọ igwe gboo mkpa gị wee mere ihe dị gị mma nne m onye iberibe ma ihe eji ga-eme n'ihe mmetenega ego igbo mkpa gị biko nata m ego mejide mmụmma wepụ ụzọ gị enwe nkọ nne iche m onye iberibe mgbe ihe eji ego eme ikwere n'ihe m kwuru mmetenega ego igbo mkpa gị bɛn bi a dɔ ka kɛ kun 何や何やいかな-ebe akwa ka na-ebe akwa m na-ebe nsị ebe abụọ ị ka na-ebe akwa nje chekwa natakwa hei banụ banụ ọma mme ha ebe mmadụ nọ ka ebe mmadụ na-anọrọ n'iru m ka ọ na-azụ ebe m ndụ Hey! asịrị m gịnị mba ọma mbe o nwere uru ọ ga-abalata na ndị ndụ n'ụlọ o nwere ebumnobi chineke na-abụ o ji wee mee m ka ndịgidere gị ndụ wee rụta anya mmiri a niile dị n'iru gị achọ m nkịta ka ọ pụọ fichaa ya fichepụ ya kekedu ụrụ ọba na m dị ndụ ọkana mma na m nwụrụ anwụ ga m na m ga-anọrọ ndụ na-ekiri ada m nwaanyị ihe anya mmiri a na-eme ya ọ na-ezie ka mmiri n'ime ụlọ ma mba mechie ọnụ gị mechie ọnụ gị gbajiri n'ụlọ ego gị jee mete ihe na-esi Mm.

ifuchego hmm. anya mmiri hmm. anya dị n'iru mfe anya mmiri ọzọ n'iru gị ịma na nwe ozu rọba na ndị ndụ a gbara nwaanyị dị ka m nke ka m ga nọrọ ebe a emeri a na-eme ada m nwaanyị anyanwụ gbagawa kịta hmm. gawa gawa gburu ọsọ gbagawa kịta ficha anya gị gawa ọsọ ọsọ Look, I'm done. na m ga-anọ m jọrọ mmadụ mmadụ ego ya puku iri na ise onye nwere ike ịchọ afọ aa ka ihe ịchọ ka eme ugbu a ego ọnụ na-eweta ntakịrị ntakịrị ọ ma zuo mee ihe ọbụla ọ ma nyere anyị aka dibịa oyibo biko mana nchi chineke na gị mee na mebere gbachọ azụwe ya Çok mepere ndị enwe ibe m ruru ego. Biko. Lubrina, Lubrina, Nenna. Ichikaram, Ichikaram, eu te amo, eu amo, eu amo, eu Gịnị ka m na-eme ebe Ị dara ala ebe ịrụkọ ọrụ nwa kpọrọ gị bịa nga ọkpagụ ya ọgwụ. Ihe na ya ebe efe ebe efe. ẹgbẹ́ tí mo dé. Ẹ ẹ́ mo ní náà ojú mo máa ń tu no bi mi tu no bi mi je papa mi do mo bi o o pa ki ki tu no pa ma ko shi shi na ki Ci mi tu no ke na ki zo go Mami Hmm Cha mi ke le gin ku ku Ihe do mi mo na o Chineke gin ko se go Hmm Mbe ekele chineke na shilike nri ịkwụna shilike na-ehi na enyi ime biko gbarụrụ m ka ị nwetara ego dum imefu mma m nyere m puku iri na abụọ na isii ndị enyemebe njiga akwụkwọ nyekwana m nke fọrọ m na-agbazi mma dị iche mme nna ya nne Emeka enwere shi ịma ha achọrọ m ka ị soro m echi ịma achọrọ m onye ga-ebisiri m aka maka ọrụ ahụ ọhụrụ m chọrọ ele m ije echi anyị ga-apụ n'isi ụtụtụ echi ha dị ka elekere asatọ aga m gwa mma m tupu anyị echi ma mana enwere m ọmụmụ enwere m ọmụmụ akwụkwọ na ụlọ akwụkwọ anyị mara agụmapụta oke ntụgbara anyị ga-elọta ọsịsọ Mba, ọsọ ọnụ <laughs> Hmm, ọrụ ka ị nwere ọkụkọ ịkwa ka ahụ nwere enwe mma ahụ <laughs> ịkwa hmm. hmm, na gị nwa nwaanyị nwe nduru imi ma <laughs> imi gị eh, mara ma imi gị dị hapụ ya <laughs> maka nini kwan agwara m ya na m chọrọ ụgbọala m ji aga ebe a ọrụ ọhụrụ nlebe gị ji vuru ọkwa otu ekeleze jee ebe nwe uh, ọrụ ọhụrụ agaghị chilekwa ebe gị shivu ee eh? hinne mimi ma ima hapo am amechaiza wanu nke Ị hmm, nwa nke a achapụ emi ị nwekwara anya eji ahụ ụzọ m gị ọhịa ọ bụ adamaka ọnụ